ụmụnne n'ime chineke udo nke chineke nke kachasị udo na-edịru n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Mission Association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria n'ime ụlọ ugwu eru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozioma si eru nso ọzọ ka nke chineke nke chasị udo na-edere n'ebe ọ dị ugwu n'aha jizọs kraịst onye nwanyị amen na ịga n'elu n'ụbọchị nke taa anyị ga-atụgharị uche ọbụla dị na akwụkwọ joshua akwụkwọ joshua isi nke mbụ akwụkwọ joshua isi nke mbụ amaokwu nke mbụ wee ruo na nke asaa joshua isi nke mbụ amaokwu nke mbụ nwere na nke asaa ọ sị oru mgbe ọnwụ moses bụ oru jehova gasịrị na jehova gwara joshua nwanụ bụ onye na-ejere moses ozi okwu sị moses bụ oru m anwụrụwo ma ọ a bilie gabiga jọdan nke a gị onwe gị na ndị nke a niile ruo ala ahụ nke mụ onwe m na-enye ha bụ ụmụ isrel ebe ọbụla nke ọ bụ ụkwụ unu ga-azọkwasị unu ka m nyeworo ya dị ka m gwara moses okwu site n'ọzara na Lebanon ka wee ruo osimiri ukwu ahụ bụ osimiri Yufretis ala niile nke ndị heti wee ruo oke osimiri chere iru na ọdịda anyanwụ ka oke ala ọnụ ga-adị ọ dịghị nwoke ọbụla ga-eguzo onwe ya n'iru gị ụbọchị niile nke ndụ gị dị ka nne woro nnu ewere moses otu a ka m ga-anọnyere gị ngaghị ara gị aka ngaghị gaghị arapụkwa gị dị ike nwekwa ume n'ihi na gị onwe gị ga-eme ka ndị nke a keta ala ahụ nke m hụrụ nna nke m nna unu iyi inye ha naanị dị ike nwekwa ume nke ukwuu ilezi anya ime dịka iwu ahụ niile si dị nke moses bụ orumi nyere gị n'iwu ewezugala onwe gị na ya n'aka nri maọbụ n'aka ekpe ka ị wee nwee uche n'ebe ọbụla ị na-eje ka chineke were ebere na fọma ya gozie okwu nke a onye anyị ghọta pụrụ na ngọzi dị kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'elu n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu anyị ga-abụ dị ike dị ike bụ okwu isi okwu anyị n'ụbọchị nke taa dị ka ebe anyị gụpụtara ihe abụọ ọkpụkpọ okwu nke Joshua ma itinye na ọlụ dịka ọkpụkpọ oku ma ihe nketa ma ihe oge ejiri ọrụ dịka o si wee kwesị ọ bụ na n'akwụkwọ nke jeremaya n'isi nke mbụ anyị fụrụ ka chineke si kpọọ jeremaya okwu nye atụmatụ na ụzọ nke o ji ejiri ọbara dị mgbe jeremaya sị na ya bụ nwata si anyị sị ya na ya bụ nwata n'ihi na tutu na-etinye n'afọ nne ya na ya onwe ya wụrụ ihe ọ ga-abụ na ya abụ onye amụma nye ndị ya efu na mgbe chineke kpọkwara moses na onyekwara ya atụmatụ ụzọ nke ejighị ozi etu ya ka ọ dị na onye ọbụla nke chineke ya wee mere ngwa ọrụ nke chineke ya eji wee mere onye ozi ọbụladị mgbe ọ kpọkwara moses o moses na ọzara ọ gwara moses ihe ọ ga-alụrụ ya na nke ọzọ mgbe moses bịara ịna ọsa ikwu nke a ma nke ọzọ ọ sị ya na onye bụ onye mere ọnụ nyanwa bụ onye na-amalitere ọlụ a n'ime ya na ya ga-alụgide ruo ọgwụgwụ efu na mmadụ dị iche iche ọlụ chineke kere dị iche iche mana ihe niile na-achịkọta ọnụ iji wee na-egosipụta ebube nke chineke ihe niile chineke ji wee mere ndị ozi na ndị ọrụ ọbụladị mgbe ọkpa abraham azik na jacob ihe ndị a niile ndị a niile wee lụọ ọrụ ji ndị a niile gaa ozi n'isi niile nchịkọta ya ga-abụ gịnị ka afọ a jehova ihe ebuliri elu na ihe agozi agozi ebụrụkwa ngozi nye ndị ụwa na ndị ọgbọ gị n'ihe ndị a niile chineke achọghị ka ndị nke bụ ndị nke na-ata ma onye ozi ya bụrụ onye nke e na-enugharị na-akpagharị na-amataghị ebe ọ na-eje ma amataghị ụzọ ma onye na-adịghị ike ihe ọkpụkpọ nke a o nyere joshua efu na ọ sị na dị ike nwekwa uche ọ bụ na ịdịghị ike efu na ajọ onye ahụ bụ ekwensu gị na-enugharị gị na-eme ka ị bụrụ onye a na-enugharị dịka ụmụazị si asị nke a nue aka n'isi nke akpa nke akpa nke ma onye ọbụla dị ike ga-akwụdosi ike kwụrụ chịm baara mmadụ mba baara ekwensu mba baara ajọ mmụọ mba baara ajọ mmadụ mba mgbe jizọs bilitere ụmụazị ya bilitere ebe ọ na-arara ụra ọ bara ajụ oke ifufe mba bara ebili mmiri mba bara ihe niile mba adịrị jụụ mgbe joshua malitere ozi ọlụ a ha na-eru uju ọbụla dị na mozes anwụgo chineke si ebilite n'ụjọ nri n'ozugo na moses anwụgo na-emechigo chapta nke a n'ihe ihe abụ ilu chapta ihe bụ nsagide mmalite ọhụrụ brite ka ngosi ike esi ihe eke njem dị ka ụfọdụ n'ime anyị ka na-eru uju arọ gara aga na arọ ndị ọzọ gabigaga onye nke a ka m ime emezighị nna nke a ka m chọrọ ime ike adịghị nke a ka ntụrụ ime ego adị nke a ka ntụrụ ime emepụzi na ị na-eri ngwụla na-atamụ obi a na alụ gị mmiri n'ihi ihe gagoro agụ ịpụghị ime hapụzi ọdịnihu ị ga-atụ ero n'ihi eji ikikere nke mmụọ nsọ na nke chineke wee ike ị na-atamụzi ihe ndị a niile ka chineke fụrụ na ndụ joshua wee sị aga gị bilie enyi e, uru nwoke bụ moses ama na ọ chefuo nke ahụ gaa n'iru lee ihe nchọ ka ime lee nketa nke ụmụazị israel dịka nsi m gwuru ha n'iyi banyere nna nna ha ihe ndị a niile ga-abịa na mmezu adọgachina m azụ ejikwana ụjọ ma ọ bụ ile anya gburugburu na nke egwu o mebiri m atụmatụ ero nke m nwere bilie n'ihi na gụnwa ga-enye ndị ihe nketa dịka o wee kwesị wee bido atụmatụ site na ebe ala ndị heti weruo n'ọdịda anyanwụ weruo n'oke osimiri ifretis weruo n'ebe nke nu etu a ka ala oke ala ha ga-esi ya adị ọ na-ekwu joshua na-anado ntị iji wee megịnị ịgba ume gosi ya n'anya abụọ ya kpọrọ gị okwu a chineke kpọrọ gị okwu kpọrọ gị okwu ngozi. chineke kpọrọ gị okwu kpọrọ gị okwu ịdị ike chineke kpọrọ gị okwu kpọrọ gị okwu okwukwe okwu chineke bụ okwu okwukwe ọ bụ na enweghị okwukwe ịma na ịkwadobeghị ịma na ijidesibeghị okwu nke ike chineke wee gwa joshua si ya na ya agaghị arapụ ya aka naanị dị gịnị dị ike okwu a ka chineke na-agwa mụ na gị anyị ga-enwe mmeri n'ahụ n'aha jizọs anyị ga-enwe ngọzi n'ahụ n'aha jizọs anyị ga-enweta ihe akụ akụ na ihe enwe enwe na ịgara chineke ozi n'ahụ n'aha jizọs ike agaghị agwụ anyị n'ihi na onye agha malitere ezi ụlọ a n'ime anyị ga-alụgide ruo ọgwụgwụ obi agaghị ala anyị mmiri ma ọ dị n'aha jizọs ihe a bụ mkpebi anyị kwesịrị inwe anyị na chineke ihere ozioma agaghị eme anyị anyị ga-agbasa ozioma n'ụtụtụ na ihe n'abalị ma ụkọ ma enweju enweju n'ọkọchị na udu mmiri anyị agaghị etiketa okwu lee anya n'azụ chineke ga-emezu nkwa niile nke o kwere n'ebe anyị nọ n'aha jizọs naanị gịnị anyị adị ike n'arọ anyị ga-ewu ewu dị ka chineke nọnyere ndị mbụ dị ka chineke esi nọnyere anyị ihe a bụ mkpebi anyị nwere ajọ mmụọ na ajọ mmadụ apụghị ịkwụsị ọrụ nke chineke n'ime anyị anyị ga-eso chineke arụ ọgwụgwụ anyị agaghị ele anya gburugburu n'ụjọ ihe mkpagbu na ihe ụkọ na ihe erikwa aṅụ nke dị n'obodo anyị apụghị ịnapụ anyị ike nke mmụọ nsọ na ike nke akwụkwọ nsọ na ike nke kraịst inwe ụdị mkpebi a ogwegwuruja ọ ekwena ka okwu nke a ekwena ka ọ gapụ n'aka ndị ma n'aka ekpe naanị gịnị mgbe ị na-atụgharị uche n'akwụkwọ nsọ mgbe a ka ị ga-enwe ụdị gị ọ sịkwa na akwụkwọ iwu a agaghị apụ n'ọnụ gị kama ị ga-atụgharị uche n'ime ya n'ehihie na abalị ka ị wee nwee lezianya n'ime dị ka ihe niile si dị nke deworo ya n'ime ya n'ihi na mgbe ahụ ka a ga-eme ka ije gị gaa nke ọma mgbe ahụ ka ị ga-enwekwa uche ije anyị niile n'arọ 2025 nka ga-aga nke ọma n'aha Jizọs anyị ga-adịghị ike ma na-ewu ewu chineke ekwu okwu nke a ọ ga-eweta na mmezu dịka otu kwesị na jizọs kraịst onye nwaanyị amen gị onye na-ege ntị ọ bụrụ na ịnabata jizọs kraịst ka enwe na nzọpụta gị ịma na ị gaghị enwe ụdị ikere nke a na-ekwu n'ihi na ike nke a ga-eweta amara na mmeri pụrụ iche wulata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka anyị nabata jizọs kraịst na nke ha bidogodi n'ihi etu a ka o si dị etu a ka o si kwesị onye nwe chineke nke pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị nke nabatara kraịst dịka onye nwe anyị nzọpụta ha ka gbuo afọ ha akwụkwọ nke ọnwụ debe afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke eketa oke na alaeze gị mekwa ka ha dị ike ma na-ewukwa ewu na ndị nke nara okwu nke a onye nwe chineke agbamume gị n'ụbọchị nke taa ga-eduru anyị wee ruo okwu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị Amen. Matani n'okwu a na-abịara site n'ụlọ ndụ Life Word Radio Ministry. Unu nwee akọ mgbe ajụjụ unu ga-enweta n'igwe okwu 080 56719493 makwa na 081 329 00111 ka udo nke Chineke nke chasị udo na-edịru n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe